ụmụ ibe ụmụ anyị ekene ụnụ ndị nsọ ala igbo bụ ndị ndozi ọdịnala igbo anyị ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke taa anyị nwawo ndị ndozi ọdịnala igbo wit praud anyị na-ekwu ya akụ aka n'obi na anyị nwawo the proud igbos si na ndị nna nna anyị ha agaghị abụ ihe eji aka ọnụ anyị sị na ndị nna nna anyị ha abụghị ihe eji ama ihe eji aka ọnụ ọ gaghị eme o nwere ike ime na ụwa nke ọzọ gara aga mana ụwa nke ọ gaghị eme anyị sị na anyị dị proud to be who we are anyị na-anwụ anwụ ka anyị nwụọ anyị na-efu efu ka anyị fuo mana anyị agaghị efu mana ofufu ka ọnwụ mma anyị agaghị efu efu na anyị agaghị anwụ anwụ na anyị dị ndụ a sị na na onye dị ndụ na afọ ihe ọma you must be alive to see because o nwere ndị kụrụ egwu si na na ka esi e wee kwụdị egwu akụ longer you live much more you will learn much more you will learn the longer you live anyị misiri information na this life but nsogbu adịghị na ndị ndozi ọdịnala abịago ọwụ na anyị matara ihe anyị mata ata anyị matara ya chi nsi ụwa nka ma ama na ihe ka echenji go echenji na mana nsogbu adịghị mgbe e tụtụrụ abụ ụtụtụ ya anyị gbagbụ ndị ndozi ọdịnala Igbo ụmụnne ngwere si n'okwu isi daa onwe ha onanya n'anya onwe ha onye kwuru okwu isi faka faka ihe m ji wee gwa ụnụ ihe m gwara ụnụ bụ na na nenanya ọfụma negharịa anya ebe ọ bụla ị nọ ma ị nọ n'Afrịka ma ị nọ n'ala bekee negharịa anya kedu ka Igbo igbo bụ igbo osisi eji ama atụ ga-anọkọtagoro osisi eji aka ọnụ nwanne agaghị eme ihe mere bụ na after rain come the sunshine mmiri ezosigo anwụ na acha ịchara na anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwụ kene ndị mbụ kene ndị ọkpụ kene ndị ekene e kwefuru ihe m ebe a ọ dị asaa anyị kenere eke kene orie kene afọ kene nkwụ ya bụ ịnọ kene ndị mbụ kene ndị ọkpụ kene ndị egede ya bụ ịsaa jee jee jụọ onye ọbụla ma ihe n'ụwa gịnị bụ asaa mgbe ndị igbo pụtara mesịa ụwa ịbụna ndị igbo kere ụwa ịghọtago ekere ụwa akwụkwọ ha nke ekere n'igwe na ana ka m na-ekwu ana m ekwu ekere ya eke separate ya ọ ndị igbo bido separation separating the mind between known and unknown ndị nkịtị na ndị ma ihe ọ ndị Igbo bidoro ịkpa oke ndị Igbo started it because why we started the science of extraction purification and unification we started development developing the mind of the people ndị Igbo bidoro ya now kedu isi ka ọ ga-esi abụzi because ndị mmadụ ama ha na ihe ha na-afụ now bụ something instituted in college education system for you to behave because of na abịasịrị educational system agwazie ha na igbo ji mee nka mee nka mee nka ha ama ha na datin wee program running inside their mind echekwa na truth what you perceive as truth evidence is just an information running inside you period nothing more nothing else ọnwụ na ijiri present Nigeria condition na judge ndị Igbo then you don't know about natural law mmadụ wuchi ibe ya ndị Igbo sị na mmadụ wuchi ibe ya ama amakwa ama ịghọtago ọnwụ na ị mara mmadụ chi ibe ya mmadụ wuchi ibe ya then ị mara na every condition ọnwụ na ị nọ nwere cause of it every condition nwere ihe cause ya because it's called condition that means somebody make it something make it to be so ụlọ condition that means e nwere ihe condition ya because condition means something is english language is definition of a word something make condition ọkwọ nwere nete nnete n'isi a na-akpọ condition ọkwọ nwere nke ọzọ a na-eyi uzu eyi uzu na ya aga na-akpọ air condition that means o nwere something dị n'ime injinia na-eche nji condition of the air ọ na-atụzi oyi ma ọ na-ajụ ọkụ that means all condition a sị na aka mere azụ mkpụrụgwụ aka mere azụ o ji wee gbakọọ agbakọọ ịghọtara so naanị igbo ihe dị naanị ọ bikos of na ya mara ma nsọ ala bikos tụrụ nsọ ala ka ị ga-esi wee mara ọ these things na agwa gị ihe gbasara ala enwere e ihe ị ga-eme ị na-eme n'ụwa land will be located to you automatically ịghọtago o nwere the condition ị ga-eme ịnọdụ bikos you have condition condition gị bikos is talking about element if you condition the element the element will give you a position nwanne isi na isi ira bụ n'elu ọnụ mmadụ ka ibe ya ị gaghị anọkọta nnọọ claim ownership of a land it doesn't happen that way isi iwe onye igbo ihe abụ igbo land kedu ihe mere gị iji wụrụ onye igbo kedu ihe mere ihe a jụ igbo land those who came before you who gave you the land gave you an assignment you fail the assignment ị na-achọ ka teacher bụrụ gị bufe na klas eh? ka teacher bụrụ gị from class bufe gị klas nna kedu ebe nke a na-eme because that's why anyị ji afụ every six condition na Nigeria as if now the government na-eme anyị ma ọ bụ ndị na-ete isi ala na-egbu anyị nwanne you don see energy energy recognizes themselves through vibration not through appearance you don't see energy so kedu ihe mere na energy cannot go inside the onachi nama bịa gbusie unu na village unu ke ihe why na ọ gaghị eme why can't it happen you don't see energy so ọnwụ na onweghị ka there is no how that is why if you go to the west no matter how they must be loyal to that system no matter how no matter what happened. they will defend the land the system of the land every gods that's why if you talk about christ in the west then tell you yes we know we know yes we know it does not exist but we believe in him and so what because ha amana ya constitution of the land they know what that man represent for them you got to go but your own you judge based on education even onye dee the educational system of curriculum of the education is ọbụkwa from your land do onye dere the curriculum of our own education in Africa ọbụghị onye Africa but why do we believe in this thing so much that we cause ourselves buo onwe anyị ọnụ anyị ajụọ ya sị na mmadụ na-abụ anyị ọnụ unu eyuzu na the present day the system to justify no the system is just a reflection of nso ala anyị hapụrụ the outcome of nso ala anyị hapụrụ onya bụ ihe na-afụ i don't think na enwere ndị joy in that place nobody because ọwụ na icheki ọfụma true true anyị nwa onwe anyị as ndị Igbo isi na ka isi na physical eye na-ene ya anyị gbara dimkpa dị mma nwoke dị ụtọ n'anya na-azụ ahịa mara ihe gụọ akwụkwọ kedịrị ka dị na anyị enweghị ike inwe a position in that place anyị nwere ndị gara skuulu na economics anyị nwere ndị gara skuulu political science anyị nwere engineers ero engineers nasa engineers mathematicians in surplus in quantum medical facilities but in a country we live anyị nwere access to those things ị chere na destiny just just like that do you think so ọ ihe na nwanne ka a na-akwụrị ụgwọ were etu uche eji ego etu uche maka ị na-enyecha ya afanye gị uche so mmadụ adịghị na-ebisivu onwe ya the only thing bụ na you don't know how element work ihe anyị na-achọ ịgwa gị bụ na energy recognizes themselves through vibration not through appearance you can only recognize or reconnect with your ancestors through vibration of your ancestors not through appearance or ihe na-ekwugheri ọsọ gị Ojii ọjị 100 ọsọ gị gbuorie ewu 100 as long as na the vibration abụrụ equal right you cannot tune into radio 99.9 in na-etunuru 91.2 in na-eme sped ka ịnụ ihe na 91.5 ebe nke a na-eme ebe ka ọ na-eme nwanne biko ka anyị chee n'uche ọnwụ na ị chọrọ ịtụnụ redio 88.5 you tune 88.5 naanị ihe a na-ekwu na 88.5 ịtụnụ 88.4.4 oruhu 5 nwanne ị nọkwa na anoda steshọn ị nọ na anoda steshọn ka m na-agwa gị eziokwu na n'iru Chukwu na n'iru mmadụ so ọ bụrụ na ị chọrọ ka ana Igbo dị mma nwanne nsọ ala anyị pakeji na pakeji wee bịa hapụrụ ihe ndị a na-akọ ịghọtago anyị dị nkwadobe sinsi unu ji wee bịa ọsọ ndị nsọ ala Igbo bụ ndị ndozi ọdịnala wepụtara ihe a na-akpọ ala obi pisis ya si na ihe a bụ ala obi ịghọtago sikwanụ na ihe a bụ ọrụ ugbo a na-arụ arụ na ihe mere eji arụ ọrụ ugbo n'ala Igbo based on cosmology sikwa na ihe a bụkwa ihe a mere eji agba nta n'ala Igbo na ihe eji agba nta cosmologically na-ekwe ihe nta pụtara denụ ị na-agazi from nsọ nwanyị from ikuchi nwanyị all those things nwanne is about astrological law which you have to obey and bide or else you are on your own it's as simple as ABCD you gotta go. so ọnwa anyị nwapụtara ebe a give the interpretation of every single god in Igbo land ọkwa ha nke ndị a ji create ere onwe ha bute ihe ndị Igbo nwere 12 gods nothing more nothing less ndị ọzọ bụ ndị mmadụ create ere onwe ha na ihe a na-akọ you right to do whatever you like so ihe m na-achọ ịgwa ụnụ na nsọ ala Igbo a a na-ekwu okwu ya with content oge agago mgbe mmadụ na-eme ihe without content is impossible ị nweghị ike ime anything without content jekwene kedu ihe ị na-akọzi igbo nwere culture igbo nwere culture where is the content of the culture because your educational system should be based on ihe wepụta information from culture to make educational curriculum because you is a target is a target ị nwere target so ị ga-ewepụta information from this culture because ị chọrọ ka people bụrụ ị ka ndị Igbo na-eme ka ndị Igbo yes na that means educational system bụ the way to educate the pipo in certain profession and certain behavior that means ọ ga-relate to this content in this culture your educational system bụ western education your culture is western culture your religion is west and the, and the, and the arab and the whatever whatever educational system bụ west and the arab and whatever whatever nwanne ihe nwere virus that is why our mind don stable all oh, ya mere our mind dị very unstable life and direct because computer simple ways ihe ahụ ị na-afụ asị man human mind or common computer simple nothing more nothing else that four principle ifu na computer why eji wee use o oh, user as the first that computer program ịmara ọ dị four ah, ndị igbo nwere otu aha fọ n'ọnụ igbo datin ifụrụ ebe a ndị igbo nwere ya na igbo cosmology fọ like that based on culture ịghọtago <laughs> <laughs> so ihe na-agwa gị ihe awụna ọnwụ na ịghọtaghị dis prịnsịpụl nwanne olesi ma ije mụọ sayensị ndị ọcha ọnwụ na ọbụghị ya enweghị ike ime nwunye bikos ive ndị nke ndị ọcha ahụ na afọ dịkwa difikọlt ọgwụkwa ha just tiori tiori practicalize it all those things na-afụ na-akpọ resistance na-epe mpe ụnụ macha na led ejicha led arụ ya ma dozite na achịcha brown kedu element bụ datin bikos they are all element kedu element ha ji wee rụ datin o nwecha nke na kondensa condensa condensa na-epesị mpe ihe a wụsị element ka a na-eweta from the ground were ya so ọnwụ na ịghọta how this thing how this element work how can you discover them because all of them nọ naanị nkịtị na-eche gị ọ dị n'ime ana ebe ahụ ha niile niile bụ aja from a to z bụ aja ịghọta aja means multiply because aja bụ multiplication ihe ọ bụla ị ga-arụ n'ụwa aja ka iji arụ ya nwere ihe aja izi everything eji wee sị gị na mmadụ ntụka ịwụ ntụka ga-anaghachi because ha na-ekwu the body they talking about the body ndị mmadụ ga na-ebugharị ya today asị aja na-asị ha aja na-asị ha aja na-asị ha aja na-asị ha they hapụ the content na-ebugharị mt moto na-enweghị nji culture is to pass information period nothing more nothing else so ọ bụrụ na itogo ihe ị ga-achọ content of the information because ihe bụ information ka ndị a debere here onweghị mgbe a ga-anọkọta nnọọ bute ọkụkọ debere na ọkụkọ tụ na-egbu ọkụkọ ọgwụ na no there must be content of this ọkụkọ onweghị mgbe a ga na-egbu ewu just na-egbu ewu like that there must be content ihe ị ga na-achọ this ewu ka the content of this ewu ọ bụ just about ewu so ihe eji ama na nwa m etogo nwa m etogo onwe nsi mmadụ bidoro chọwa the content of information mgbe ahụ mara na mmadụ eto mgbe ahụ gị ga-ama na nke nwana nwoge eto ne that is that is the level the reason why ha debere datin dia this ihe a na-agwa bụ eziokwu the reason why they put those things in basic animal nature is that mgbe ọbụla mmadụ toghara ka obido chọwa the content once you grow mmadụ anyị ha agwaghị ya nobody will onwe ihe anyị ga-ekwu ebe to convince you you can never unless ma your mind ọ dịga above that thing then your mind begin to seek the information then you begin to understand ihe a na-ekwu ọnwụ na ọ bụghị ya anyị ga-agba onye iro gị hey ọ sị anyị eme na nke a ọ sị na nke a na-eme yes we will be your enemy but all those people grow grow above animal nature then ha ebidogo mebezie experience ya na ability to reason then this is only when they will begin to ask na destiny how then he why get the reason why this thing must call this why do this happen to this because this is about you nobody else but you and you and you nothing more nothing else so nweghị onye na ebe a to complicate or con no everybody is our brother we are all brothers but nwanne ị gaa na ụlọ akwụkwọ enwere ndị nọ na praịmarị 1 nwee ndị nọ praịmarị 2 ọ na ha bụ nwanne they are brothers mana onwe mgbe ị ga-eme ịpụta n'ụtụtụ iburu akpa jee na praịmarị 2 ebe ị mara ịnọ na praịmarị 1 iru ebe ahụ gị out ịbata na praịmarị 2 awọkọ gị out to go na praịmarị 1 ka ị na-agụ ịma klaasị gị <laughs> so ị ga-eme ịgarụ ebe a na klaasị ebe o ruoro gị bụtụ ọkịta ka ị ga-afụ ndị mmadụ ọ nọ na praịmarị 1 o o ruo n'ụtụtụ ọ gaa na praịmarị 2 klas jenọdị ịjụọ ya ọsị gị ya nwere right to be here igwe ike we are one people we must be one we must unite unite nwanne ị na-agụ akwụkwọ na praịmarị 1 si unite go to praịmarị 1 and unite go to your class and unite there why can't you go to your class and unite you want to go class primary 2 and tell them unite in primary 2 and ị na primary 1 ihe a bụ ihe anyị na-eme today as a people this is what we do all of a sudden everybody amara ihe all of a sudden everybody wake up and be ah, every, we know everything eh, now anyị mata ihe niile <laughs> even the wisest man on this earth is still seeking knowledge to know even we here we still seek to know because enweghị ihe anyị ma anyị ka asa ahụ n'afọ n'afọ mana some pipo ga-apụta na Facebook na-akọtu because of what because that is nwanne Nebukadneza jedi ya amachago ihe niile all the same people a ga-abịakwa mega accuse si na ị na-ekele mụ na ịma ihe niile because of what o deprive onwe knowledge chọọ onye ọ ga-ebu ebubo ndị Igbo si gị onye fere eze ka eze na-eru simple ndị Igbo na-agba odibo odibo ahụ ọrụ na-agba ọ na nsọ ala igbo gị ga-afụ ihe bụ odibo na nsọ ala igbo gị ga-afụ ihe bụ odibo ọ bụrụ ihe ahụ unu na-eji ihe ahụ simbolizm ka ị na-afụ ihe na-afụ asị odibo simbolizm ọrụ igbo ị na-akọ simbolizm nta ị na-agba simbolizm ịzụ ahịa simbolizm ịdụ ụlọ simbolizm enwere real meaning of astrological meaning of it ndị igbo anaghị atacha ụkwachara mmadụ eze mba ndị igbo anaghị eme ụta ndị bekee na-eme ndị bekee na-eme atụtụ ụkwachara gị eze ndị igbo tasị ụkwa ha eluo ṅụọ mmiri <laughs> yes ndị igbo tasị ụkwa ha luo ṅụọ mmiri gbaghị nkịtị ndị igbo si na ihe ewu nkịta fụrụ na-agba ụja na ewu afụ gị enye esi ndị igbo si na ihe nwata rigoro elu okenye afụghị gị sinsi na-ene esi mgbe ọbụla ndị igbo na-enesi ndị igbo na-enesi na-ene gị si ndị igbo si ga-akụ fesịa ọdara awọ ọnọkwa ebe ahụ na-enye gị si ịgbagharịcha agbagharịcha ịbịakwa anaghị agụ ochi ntị na agha ezu there is only one way in and one way out that is life we are ezi ụzọ ọzọ esi eje ya nwanne unu na-eche i cannot tell how all of a sudden 1800 e create countries border create a border for your country count three to count three count three because this country unu na-afụ unu na-egbusiri onwe unu now number one is illusion because onweghị mmadụ enweghị ọkwasịsọ akwụkwọ ahụ e nyere gị check the passport a sị gị privilege not a right even your passport paspọtụ e claim to be a citizen ka asị no privilege not a right so ọwụ na passport aha wụ privilege not a right then ị makwa na deprive go onwe gị fundamental right because of this nonsense you believe as a country onwekwa esi gị believe na country o ihe m na-agwa gị ana m just telling you what is right and what is wrong you got so now <laughs> culture first all culture not develop country because country for external defense maka ndị iro is a union country is a union ọwụ ndị kwe na ndị ekwena ha amụma mee ya otu aha ka ha wee nwee ike ị na-eme election every four years because these are strategies ha mere ndị kwe na ndị ekwena is purposely did you so amaghazi m ka anyị ga-esi wee nọdị anyị enweghị plan to go because nwanne a na-asị na mmadụ na a na-eme meeting akpọ gị na meeting enwere reason why ji kpọọ gị na meeting anaghị eme ameme meeting akpọ everybody you must bring something to the table before they will call you in the meeting so now otu anyị nọ na-abụ mmadụ ndị Igbo ọnwụ na anyị ji nsọ ala as our way of life enweghị ihe a ga-eme na that country anyị na-agaghị nọ n'ime nna gwa nke bụ eziokwu maka na afụ dị mkpa afọ ogologo ime afọ dị mkpa afọ ogologo and onye ọbụla chọrọ na obodo aha mee sọntịn ọ ya agata unu nwa direct becos you have one ideology becos the ideology defines who you are defines your character defines your behavior define the intelligence of your children ị nwere ideology nobody will work with you biko ha mana jos ịwụ nkịta ha mana ebutere gị nri nke ị na-eri ebute nke ọzọ ịhapịa jewara soro nke mkpi because ị e nwere basic fundamental principle that guides your own people kedu onye a ga-work wit ike na-asị ka ị work with ofu onye the other person will come from the back and mebisiere ihe niile because ị e nwere a stable plan of 50 years even two years plan e nwere kedu eh, eh, eh, somebody isi dị mma ga-abịa n'ala Igbo na-aka ụwa ọgwụ with us sign ya contract 10 years contract with us anyị nwere plan ihe ga-eme na Anambra nwanne echi anyị enweghị plan ihe ga-eme n'Igbo next week so kedu kwere ka somebody ga-esi abịa na sign ya contract with us with a guarantee of 20 years so that is the game that is why the condition anyị na-adọrọ mma because of ihe a na-agwụ so ọnwụ na nna nna anyị ha debere anyị ihe dị na you should be grateful to ndozi ọdịnala that way anyị confront our own fear anyị so wee gwa m ihe a gwara ụnụ a gwachara anyị niile na na nna nna anyị ha na-efe arụsị ha na-egbu mmadụ ha gburu ejima gbuo nke a gwara everybody ịmakwara the trauma the kind of trauma ị ebute your family na ijere buru those things eh? family gị na-eje ụka na-eme nka ije buru ihe ihe apịrị apị arụsị na-efe some of your family will may commit suicide you got that? ọ is easy for us but we confronted the fear and challenged the fear at the end of the day they accepted the truth because truth can only set you free most of our family agachago the dread gasia the dread at the end of the day afụ na ihe dis guy na-ekwu bụ eziokwu they have to submit because eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ because onwe mgbe a ga-eme anọkọta asị gị na na nna nna gị fere arụsị nna nna gị fere gịnị bụ arụsị at the first place jugodi mmụọ ụnụ mama what is arụsị simple mama give me the answer achọrọ m ịma nna gị fere arụsị because ijebebe argument na ofe ha arụsị mana ofere arụsị o nwere ike ị na-enye ya kredit mba a ya jụọ ya mama gịnị bụ arụsị ọ sị gịnị ihe apịrị apị isi ya nke aha dị n'ụlọ ụka gịnị ka ọ bụ nke a dị n'ụlọ ụka gịnị ka ọ bụ ị naghị igbo ka a na-anaghị anụ ebe a jikọtago the only reason why anyị nọ na ihe anyị nọ n'ime ewu simple ignorant simple ignorant iberibe anyị confront your mother with nsọala mama since anyị na-eme ihe a unu na-eme ala igbo ghara mbi oshi ama nigeria operation more on us every day by day operation every day by day depriving igbo people of their right in every aspect in business in banking in governance unu ka na-ekpe ihe unu na-eme eh? every day by day we are dying on timely death unu ka na-ekpe ihe unu na-eme every day by day ụmụaka anyị na-anwụsịsị agụụ unemployed ekwuru anya ukwu unu ka na-ekpe ihe unu na-eme so mama ka anyị jegori na rutu kọsọ ndị igbo na-eme ihe mebe asị ka anyị dee tọọ ntọala ntọ ntọala bikos ntọala bụ the foundation den ịtọ ya ka iche wepụta dị ntu ntọ enwere ihe na-akpọ ntọala na ntọala den iwepụte dị ntu ije tọọ ntọala jee wepụta dị ntu mara the foundation of this for that is ebe the problem si jetọ ntọala oke ejestọta ntọala anụnwa nwanne odo anya na ihe na-eme anyị si anyị n'aka ka nkọwara ụnụ. now mgbe ndị igbo ma about igbo content all this problem adịghị ndị igbo lost the information of igbo content this problem comes o nwere ihe ọ gwara gị o nwere ihe ọ gwara gị na nsogbu anyị isi mkpiri na akpa mkpi so if you like mgbe nsogbu bịara mgbe anyị bido bugharịba ihe anyị na-ebugharị that is it nsogbu bịara ka anyị bidoro bugharịba ihe a nsogbu adịghị mgbe mbụ ndị mmadụ si ma egburu ejima ntị ya na amerịka gburu Saddam Hussein gbuo millions of people na gbuo na Asiria ndị chọọchị gburu nwanne ha nwoke na-akpọ Jizọs ndị chọọchị gburu nna ha dị own God then kill e na egburu ejima anyị mere arụ gosigodi m ejima aha anyị gburu bata ka nchi onye jizọs ndị kros mkpogburu ya n'obe unu gburu ya n'obe kpọọ gbuo ya n'obe ṅụọ ọbara ya taa anụ ya evriday day by every sunday unu ebute ọbara ya buru ọbara ya ṅụọ buru anụ ya taa isi m na ihe mere nna nna ha ji wee wụrụ onye ọjọọ na ha gburu ejima sọsọ <laughs> ya <laughs> mana unu tara anụ jizọs ṅụọ ọbara ya oh, unu ka njọ nke unu ka njọ na esi na ọnwụ na-ekwu otu ahụ nke ụnụ ka njọ ụnụ na-eri anụ mmadụ anyị ma erighị ya anyị erighị anụ mmadụ eri anyị gburu egwu mana ụnụ riri anụ ya na-emekwe na ncheta nke ya ụnụ riri anụ ya ka na-eselebreti ya evri ye ụnụ eselebreti ya ogbugbu mmadụ ụnụ gburu mmadụ rie anụ ya ṅụọ ọbara ya na-eselebreti ya the same person bịaziri na-agba m sị na ihe mere nna nna anyị ha ndị ọjọọ na ha gburu eju ka anyị imagine this nonsense ụnụ eh? na-egekọ nonsense ya biko kpọrọ akwụkwọ mmadụ na-akọ ihe ahụ nnọọ evidensị ha ji nna ha ji wee mee ihe ọjọọ ọ fere arụsị gịnị bụ arụsị ihe apịrị apị nke aha dị n'ụlọ ụka bụ ihe gịnị ihe fọrọ efo nke dị n'ụlọ ụka ọ bụ ihe fọrọ efo anyị gburu ejima jizọs gịnị ka unu mere ya ọhụụ na-egbughị egbu ọgwụ ogbugbu ka unu gburu ya ọkwa ihe unu kwuru unu so unu gburu ya egbu na ọmụ gburu ya ọwụ m kwuru jụọ onye ụka ọbụla gịnị ka e mere jizọs n'elu obe e were ntu kpọgbuo ya n'elu obe buru ọbara ya ṅụọ buru evri year ha ata anụ ya evri sọnde gịnị bụ evri year evri sọnde ha ata anụ ya ṅụọ ọbara ya evri sọnde even evri morning mass n'ụtụtụ ọbụla ha ata anụ ya ṅụọ ọbara ya bazie mama accuse nke mere nwoke ha evidence o ha afụkwa ha anybody e gburu nọ na asị na asị dense dense dense dense o mana ha nwere onwe ha o even ha na-eselebreti eselebreti ka mmadụ ga na-abịa na akọrọ nonsens nna nwanne confront ọrụ ndị a with sense common sense ha ga-ezo n'okpuru bed confront them with common sense common sense were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ya wụga ezoro okpurube dị na agwụ na eziokwu life and direct ka m na-agwa gị bikos ị gaghị apụta ịgba na ndị mmadụ agba na-ekwu disi a na-ekwu maka nsọala nsọala nsọala wee instruction instruction holy instruction holy order to follow a holy order you got to follow a holy ọda ọdịnala ka esi eme ya n'eluigwe ka eme ya n'ụwa which means allegory that is where religions comes in because the movement of star is allegory is veil it can only interpret it if you know the handwriting that is why they encode religion in allegory omenala bụ omume gị n'ala because the society you live there is nothing like evil in the society you are the evil you introduce evil in society ọ bụ ndụnwa ọ bụ your character ọ omume gị bụ that evil ị na-ekwu maka is your character because no automatic evil in a village is you introduce the evil here omume gị n'ala so ka ihe na-agwa m na enwere evil ihe ọjọọ na-eme na anyị ọwụ ndị mmụọ ihe ọjọọ si n'elu aja kwa mmadụ na-eme ya ihe ọjọọ kwa mmadụ na-eme nwanne anyị adịrọ word to live in that holy land we don't want it anyị adịrọ worthy to live in that land, that land because land is holy land ground is the upper layer of a land upper layer which is soil which is soil the soil is soil that's why you na ịkọ ya ihe opuo nri because his soul is holy ala nsọ we deprive this lands of their own inner right to live and we want to live akịtịkpa ah, kịtịkpa we deprive the land the right to be holy anyị gbuo ọchụ n'elu ala anyị atọ ọnụọ back ka anyị jisi igbo dị ala ọ dịghị possible ọ ga-agwụ anyị ịba sọsọ na ndị ndozi ọdịnala abịago were kwuo maka nsọ ala sọsọ because of this thing we do ọwụ nsọ ala anyị na-ekwu okwu we are making peace to the land ala Igbo that is ihe because ụlọ amara ihe anyị na-eme ihe anyị na-eme ihe ahụ ịkpụ arụ penitentiary ihe anyị na-eme we are giving everything we have up for this land you just accept us as ndị Igbo we can never betray them

si na ịmarọ the content land will forgive you because land can only give you to the land when you want it if not the constitution of nigeria says kwuru na every land here belong to the country that is the law of every nation so the property of the land belong to the government so unless ị bụ onye nsọ ala then only then you have land because as above so below the superior power is more than the power of Abuja but you don't have the superior power you have below power you have wayo power so your wayo power no Abuja owns it because ị ghọtara ihe a na-akọ ihe anyị na-eme bụ appeasement we appease the land ọ ihe anyị na-eme ọtụ na amara so onye ọbụla bịara across destiny the information will make him mad information ahụ ọ mụtara here will turn against him or against her ọpụbara n'isi ya ọ gaghị ama anything the same thing aha bara gị uru any day you go against it ọtọ na virus n'isi gị si na asị jụọ mmadụ ngwere hapụ ukwu ezi aka abalị ya nwanne isi gị ndị Igbo si na mmadụ si ya anaghị eri oke ya jikwana eze ekere ya ụmụazị onye si ya anaghị eri oke ejikwe na eze ekere ya ụmụazị ndị igbo na-ajụ oriko ajụ kewuru oriko ndị igbo na-ajụ ya ime ha na ikorogo okwu ịghọtago so ndozi ọdịnala bụ ndị nsọ ala igbo onye ihe anyị bụ ọnwụ na orughị ọrụ gị nwanne nsogbu adịghị the land is free when we clean up the land you can live mana ịpụtibia ebe asị na orughị gị nwanne anyị achụpụ gị time will come nsọ ala agaghị awụzi abat nọ nso it will be the order of the day ọ gaghị awụzi maka ndozi ọdịnala igbo ọ ga-awụzi order of the day every family nwere nsọ ala ime ha nwa achụpụ gị i will not be away otu o si eme ịga na skuul mee fọkọp na ticha achụpụ gị na klaasị hedmasta nọ ebe ahụ the owner of the school nọ n'ebe ahụ mba mana ọ prefect nọ na klaasị si gị pụọ ebe ahụ yes so time wey come ndị ihe ọjọọ ha kwadobe because nsọ ala must stand ụnụ ka na-egwu egwu mmadụ ihe bụ you know what is power you don't know what is energy energy recognizes themselves through vibration because ihe m na-agwa di the energy the force of the land we stand up and challenge you because we speak through them we command the force to act we command the force to act anyị gwara ha na look at anyị chọrọ ka this place we all of you ndị niile bụ ndị mere ka Igbo dị mma we will elevate their spirit above higher and above we glorify them nwanne m onye akpa ju ara n'ọgbụgbọ ọnwụ ụlọ ngwụ a bụ ndị mmụọ asị na a ga-eme ka ebe a dịkwa mma you will be glorified ị gaghị apụta dị rụọ ọrụ kedu onye mmụọ a ga-eme agwụ ụdị ihe ọjụ unu ji ebute ihe apịrị apị from Rome na-akọgheri so ga-enyere ụnụ aka ebe ahụ ka unu gburu onwe unu unu rụsi arụrụ ala ewu ya mbọsị ụkọrọ dị n'ihu oche sọsọ obi ọjọọ isi <coughs> na ọwa asị na ndị a na-eje ụka na eh, ma ndị a na-ete isi ala ma ndị a na-eme yawe yawe ji ekpọta onye ukwu nji si a na ị chọrọ ịnụ ya asị nwaanyị ụdị aka odo mmụnụ ga-ebu wee chụgị ọsọ ụdị aka odo ọ ga-ebu o nweta gị owere ya kujie gị agịrịga <laughs> sọọsa aka odo ọ ga-ebu okujie gị agịrịga ma onye agụụ na-agụ ọbata bụ ụlọ esi ịkpọrọ ya tinye ụzọ bata mụnụ jụọ ka onye dị ha isi anyị fran strit agụụ na-agụ ya isi abịa rie nri ụdị aka ntị ọ ga-ama gị ọkwa ndị ahụ ndị na-ahụ n'ihu oche nọ n'ụka ụdị aka ntị mmụọ ụnụ ga-ama gị dị ya ọmpụ ụnụ ga-ama gị ị ga-asị chukwu ọnọkwa ihe a na-eme ịghọtago so that is the mind that is the state of the mind of this people gị na ha na-emekọ ihe ịghọtago the that religion ha believe is the worst thing their worst enemy bụ that because ha mara the issue na no morality nothing like morality in this system ihe a nọwụ every sunday sunday medicine every saturday saturday medicine nothing like the teachings nothing like instruction nothing absolutely nothing I'm a Christian ọgwụna ọ pụọ n'ime ahịa ọ ga-abịalụ enwere m ya em 20 na ihe ọ ga-azụrụ m ihe a 20 naira na ọkwara 1 naira ka nje ọkwa 21 naira ka nje mgba ntizire m 15 naira azụrụ m ya 21 naira 50 azụrụ m ya 21 ka naira 21 na 50 go o nwere ike ọ zụrụ ihe a n'awa ọ zụrụ ya n'awa 5 naira ọ zụrụ ihe a 5 naira o ọ sị ọ 21 naira 50 kobo na ihe ọ zụrụ ya 20 naira ọ 50 kobo ka o jere ya ịghọtago and ọ makwana ihe ahụ eziokwu onwekwa onye si ya ma edatin ọnwụ na ọ kpọsara ahịa ha 15 naira he can sell you 15 naira onweghị onye ji ya aka but ịma na mmadụ na-adị used to lie ịdịzie used to isi asị ihe ọbụla na-abụrụ ga asị asị that is why ị na-agba ndị be anyị eziokwu some people ga-asị ya oh, ọ chọrọ ego ihe a ọ na-akọ ihe a na-akọ were napụ ndị mmadụ ego but because their mind adịgo corrupted already so ihe ọbụla ị na-ekwuzi ego wụ uche ha ego ego ego ego ego simple ndị ahụ corrupt virus that they are the evil in the land ha na-achọkwa ebe evil dị they are looking for where the evil is but they are the evil in the land yes ịpụta n'ụtụtụ ndị anọ n'ime ahịa na-ekpe ekpere n'ụtụtụ kpe ekpere na ekpere n'abalị mana ọsọ asị ka ha na-asịgide n'ime ahịa ha ji eji. asị ka ha na-asịgide n'ime ahịa ha ji ejie mana ha ga-ekpekwa ekpere n'ehihie otu efu na-aka efu ha niile m ya m ya omeworom ya m ya ihe mmadụ apụghị mere m m ya ihe mmadụ apụghị mere m m ya ọga nke nke ị chọrọ oke ndị a 1005 1005 o meworo m ya o meworo nke ọzọ nke ọzọ one two ga biko ọga nanị o meworo m ya o meworo m ya ọ ọga biko menụ ngwanye nye m 1150 nye m 1150 ọgụ ihe nzikwara ihe a 11 ọ 15 na ka m jere ihe ahụ o meworo m ya ihe mmadụ apụghị mere m ofu anya ka o ji ere ahịa ofu anya ka o ji efe chukwu ọ oh, mgbe na-ene na anya otu a ọ na-asịkwa asị dị ya ọzụkwa ha datin 1000 ọzụkwa ha tin 1000 ọ na-ekpe ekpere na-asịkwa asị nwanne the system we must change the system oke enwere ndị na-agba ọsọ ahịa ọ pụta sị gị nke tinyere ya ego nke ya n'elu ya tinyere ya ego nke ya n'elu because ọ nidiri commission ọ na-agba ọsọ ahịa o ọ nidiri commission ị ga-etinyere ya ego nke ya n'elu ya absolute right so what ihe m na-ekwuzi na awụ kedu izi ihe mere iji wee si dis na ịzụrụ ihe ego na wa ezu ego na gwa na ị na-eri 1005 period oruori ogoro oruhuri hapụ ihe awụ you are constituting the mind to behave mana isi everything ị na-eji asị iteta ụra ị na-asịsa asị ị na-asịsa nwanne gwa ya price ọgwụ ma ọ na obi gị dị oke o nwere ndị ga-emebe na chọpụ gị n'ụtụ ịgwa ha na ya price ogoro gị ahịa na ọ chọghị ịma ma ọ betere ya ga ebe ọzọ as long as na ị na-enye ya ezigbo ihe ị na-enye ihe ọ chọrọ ọ chọghị ịma price ọ trọst ọ na-abịa trọst ọ gị mana some people ga-abịakwa owecha trọst ahụ jegoro fake bụ igwe dị kọstọma ojegoro fake bunyekwe dị kọstọma ka ezigbo uru ọ bara na dis man trọst rụ gị goro gị dịcha ahịa ije bunyekwa kwe fake why why ụmụ ibe the way anyị si ebi ndụ ọ dịghị na ọda izi in orderless ọ dịghị na ọda ọ dịghị na ọda orderless so anyị kwesịrị ibi because anyị si ụta zụọ ụmụazị anyị ọ dịghịkwa mma the problem abụghị dị na na anyị mesịa ya ọkwụsị n'aka anyị na ụmụ anyị ga-ejikwa eto because ụmụ anyị na-esokwa anyị na-eje ahịa gbakwa the boy sorokwa bidokwa the same pattern nkwa ka esikwa asị asị bụrụkwa prọfeshọnal esi asị asị bụ separeshọn ịkpọ asị separeshọn ịkpọ asị na isi asị bụ ofu separeshọn owe ihe to separate you from the real cause your source mmadụ ịchụpụ onwe owe expulsion expulsion asị bụ expulsion divided so ụmụ ibe ala nwere rules and regulation anyị ji azụ ụmụazị because anyị etone ihe anyị na-agwa ndị be anyị ebe ahụ okwu nkasi obi na okwu ntụgharị uche the fundamental maka ụmụazị ụmụazị ebe ahụ ka ị ga-anụzi the eze ji ihe eze ji bụ then the instruction of eze ji to behave accordingly then eze ala the instruction eze mmụọ dị instructions all those things bụ ihe dị na nsọ ala ka ị ga-afụ ya because ebe ahụ ka ị ga-afụ dị levite ọha nwere instructions of how to train children ịghọtara so ọ bụghị jos anyị na-akpa agba nwanne kọmputa agaghị na kọmputa na-akpa agba ka o si wee chọọ ị ga-asị na kọmputa nwere virus imagine ịgba ihe kọmputa na ọmapụtasị windo ị ga-asị na ihe a destin wụ nonsense yes because otu anyị si akpa agwa bụ nwanne virus not coordinated nothing anyị kwuru okwu ka ndị ara anyị kwuru okwu ka ndị gbuwara isi ịgwa mmadụ okwu sef before ọ gaghị eche ihe ị gwara ya eche o respond amị ọ nwere ihe na-akpọ amị before mmadụ amara ihe bụ amị n'ụwa ndị Igbo amara ihe amị dede mm, mm. ngwa ahụ na ihe bụ amị n'onu igbo ụnụ agaghị ekwe eziụka na gwara ngwa gị ihe bụ amị n'onu igbo ị gaghị ekwe you can never believe it because uche ga enweghị ike ịnọkọta ruo ebe and ụdị ihe anyị anaghị enye na public ngwa gị ihe bụ amị n'onu igbo ị ka never know it ị ga-asị no ọ bụghị eziokwu but yes because before ndị igbo ma natural amị nọ n'ime ahụ gị ị nwere amị ndị igbo use amị inside human body to create external army. ọwụ the same thing amị na-arụ na ahụ gị ọ ya ka ị kwesịrị iji wee nwee amị n'iro yes that is it ka anyị ghọta ihe na-eme n'ụwa nye maka anyị na kọndishọn anyị nọ so ewepụ nsọ ala na ndụ gị nwanne chịrị ụdọ chịrị ụdọ bikos onweghịzi no way no other way no other way ana m agwa na eziokwu onwezi ụzọ ọzọ ị ga-etinye ya na ndụ gị wee hazie onwe gị a gaa na olimpik ndị china apụta eselebreti chinese dragon bifo ha na-eme ihe ha ị gaa na west ndị ọcha apụta eselebreti christian religion bifo ha na-eme ihe ha ị gaa na arab ndị arab apụta na olimpik eselebreti arabic symbols before ha eh? ndị afrịka pụta ọ bụghị islam ọ bụrụ juu ọ bụghị juu ọ bụrụ kristian wo betide us betide us our children will never forgive us we betray our ancestors our children will not forgive us nna agwa unu nke bụ eziokwu this is right is a just is a cause nsọ ala ka anyị na-eme onye oru oru ọbanye ọkwa na oru hụrụ gị dị mana much more you will learn the longer you live much more you live the longer you learn i know mark ya ya were bairo mark ya at the end of the day ị ga-abụ onye nsọ ala jụsie onwe gị na ọwụ na those times i waste ịwụghị onye nsọ ala na ịwụzi ya ọ bụrụ na ya since that time ị ga-asịzi ebe ị karị nọ by now because that land dị fụrụ a na-akpọ ala Igbo is built on nsọ ala so any day hapụrụ nsọ ala the land will be deprived from you na agwa nke eziokwu eziokwu na agwa gị Amerịka Amerịka bụ mmadụ amerịka bụ mmadụ ha na-arụ ihe niile ha na-arụ ọ ndị mmụọ na-arụ ya naijiria nwere institushọn ha nwere sistem enweghị nke na-awụ ọkụ awụ ọkụ the only people mere naijiria na arụ ọrụ bụ ndị igbo yes because ọwụ ngụnwa ọwụ your position bụ datin ọwụ your position bụ datin that's why ọ naghị awụ ọkụ because onye ọzọ you are the light you are the light ozie na ọkụ nyụrụ anyụ onye ọbụla ga-anyụrụ ka ọkụ na onye isi ọ na-edu onye isi onye isi ọ na-edu onye isi ụmụ ibe until ndị Igbo eme nsọ ala black race will be in ọkụ nyụrụ anyụ ka ngara ịsụ ya n'oyibo anyị ga-anyụ ka ọkụ until ndị Igbo eme because nsọ ala ga-eme elevate the mind of ndị ojii to become proud again as a human being before they can even associate themselves ọnwụ na ọwụ ya kedụ ebe a ga-ebido ebido kedụ ebe anyị ga-ebido bụ onye ugwu gwara wia ee eh, black black africans africans <laughs> ordinary n'ugwu Hausa from ala igbo to ugwu awụsa how many kilometers ị ha even ordinary yoruba ordinary e joseph ị nwetabeghị ị na-agụ m afrịka ị ga-aga zimbabwe nweta zimbabwe nweta sudan how how ọ nakwa n'ihe m kwuru energy recognizes themselves through vibration not through appearance you can get a sudanese man na so na man bụ onye nsọ ala he become your brother that is simple example ndị na-ete isi ala nọ n'ala Igbo believe on how member of OYC his brother is in Saudi Arabia not you onye nọ n'Ebonyi steeti bụ onye na-ete isi ala his brother is from ndị na-ete isi ala n'ugwu na ndị na-ete isi ala na, na, Saudi Arabia not you so amaghị African Unite how based on what so those things nwanne ya bụ akụkọ ụmụazị OAU ya bụ just big boys club gatara big boys club mana eke ego mmanụ na ego diamond na ego gold as agent well nothing more nothing else batago ihe bụ akụkọ akụkọ ndị erighi ndị erighi nri batago a na-akọrọ ha akụkọ akụkọ ifo ọwụ na ọwụghị ya nwanne nothing like it can never because the life doesn't work that way ọ na-ekwu na ọ gaghị awa ọkọ dịka life osu ndụ si otu akpa agwa ị gaa n'ime ọhịa ị ga-afụ the animals the ha zukọrọ onwe ha the cheetahs are there the lions are there the pythons are there the goats are there the elephants are there ha niile nọrọ onwe ha ebe a because his vibration ị gaghị anọkọta nnọọ because na ịwụ mmadụ ije Zimbabwe tiwe Africans so we can unite who told you that you are africa onye gwara gị africa na ọba azụ africa eh? ka onye gwara gị you must create an ideology that makes you one with these people you cannot just say it na ndị unu wo bikos na ọ eji oji oyihe iche bikos ọ na-eji oji ọla ofesọrọ ọrụ nwanne gị ajụọ gị chi igwebe ike ike bikos na ike bụ igbo language ọ dịzie ka isi n'ọnụ jụ na ụta ka ọ dị igwe ka a na-ekwu maka ya were plastik tinye ebe ahụ na ka m mara ma ọ ga-abụ ike ọ sị gị na igwe bụ ike ayọn bụ ike plastik ọ dịkwara ya were godo mmanụ na mmiri gbanye ofu galọn mmanụ amapụ one side mmiri amapụ one side how do you unite them ịchọ unity ije gbata mmanụ wute mmanụ ịchọọ unit wute mmiri ijegbata mmiri ịchọọ unit wute ọkụ ijegbata ọkụ to igwe ike ahụhụ iweta ọkụ iwere plastik tii n'ime ọkụ agbazesiere plastik ọkụ gbapịa dị plastik agbapịa sef gbapịa ya straight ahead ka ekwere igwe nwanne na ike parisie detiri so nwanne anyị adịghịzi akpa agwa otu anyị si akpa ụwa biko nsọ ala igbo anyị ga-ebido semina n'ala Igbo every zone n'ala Igbo neediri nsọala your family need nsọala to rescue them from ajọ mmụọ from ajọ omume from oshi from ama ihe niile a na-asị na ọ na-eme ha n'isi nna nna ha ji mee ha nke a spirit ji mee ha nke a agwụ ji mee ha nke a nje ji mee ha nke a ha tie aka ebe a ọkpọchie ha aka ebe ọkpọchie nsọ ji ọkwụnya anyị ga-eje fopụte ntu ahụ efopụte from the bed ntụ ntụ kụma iwu ntụ ntụ aja a sị na aja ka ewe aja ga na-acha that means aja is the source ntụ ntụ anyị ga-eje fopute dị ntụ tọọ ya tọpụta ya tọpụta dị ntụ ala tọpụta ya tọọ ntụ ala tọpụta ntụ ahụ wee klinie ya ọkwa mana njiri moto nyewe nsogbu ọkwa mana na pcc dị njiri moto klinie ya eh? were fuel na sachasịa ya fiksikwe bak asachasịa ya obren wepụsie dis virus eklin eye fix ye back ichewe uche dịka mmadụ nke dị abụghị ndụ kedu ka mmadụ ga-esi wee ma accumulated virus in his own brain that will destroy him ọha her ọ na-ekele m na ya ihe ọ na-eme ọ dị right every vampire nọ gị n'isi ọnụ nọghị outside every vampire nọ gị because echiche gị na dịchọrọ ọhụụ mmadụ mere m ihe a na ọdịchọ ọwụ mmadụ ụjọ niile na-atụ gị n'ụwa akwa n'isi ike mgbe ụjọ na-atụ gị ọ na-atụ emeka ụjọ anaghị atụ emeka okeke ka ụjọ na-atụ ọ bụ ngụ maka ụjọ ahụ na-atụ ọ bụghị emeka ọgụma so ihe ọbụla na-eme gị n'ụwa ugbu a ka ọ na-eme ọ naghị eme onye ọzọ so that means njin moto nwere nsogbu njin moto nwere nsogbu anyị na-ediri ịsacha nwanne bịa a ga-ebutu dị injini sachasị anya dọnyekwa ya baakị the virus will remain forever and ever. ị na-aga ebe a a na-egburu gị na-emere gị nka all those things would increase the fears because fear is virus oh fear n'ime fear ka virus bi because out of every virus is fear cause it ọ ihe na-eme kọmputa atị na ọkwa ụjọ na-atụ kọmputa o ji etita ọ ụjọ na-eme atị na egwu na na-eme kọmputa atị virus a ịbatako so a ga-adilute datin all brain gị because the element the frequency of that your brain the wavelength ya ọ dịghị normal ọ dị unstable ya na create those fear so a need to neutralize ya balance ya ya so ka your wave length dey balance na-ekwu maka nsọ ala igbo so that your life will be okay ndụ gị adị mma ịpụọ ndụ ị pụọ ndụ dịka mmadụ ibe gị mmadụ gbọọ gị ugbu a isi ata mechi ọnụ ọ bụ ha gị ugbu a izo n'okpuru bed ihe ọjọọ mee gị isi na chukwuma wee ekwentị ji wee mee gị nka mba isi mkpiri na-akpa mkpi isi mkpiri na-akpa mkpi so ụmụ ibe anyị ga-eweta okwu anyị n'okwu njedebe taa anyị na-ewetara ụlọ ozi nsọ ala Igbo ihe anyị bịara bụ ejesie agwụ anyị ewu ndị ndozi ọdịnala Igbo ndị na-eme nsọ ala anyị si na ọ ga-adịrị ndị nụrụ ozi ọma anyị kwere ọkwa ndị ekweghị ndị kwere ndị kwere n'ihe otu kwuru ka ọ ga-adịrị ha na mma ọ ndagha ụmụnna anyị ndị ekweghị n'ihe otu kwuru isie na ike ka anyị ma ka anyị ga-asapụta ụnụ mmadụ mana nkịta anụwa ụka fọrọ o oh, oh, ntiri ụnụ abata na nsọ ala denụ your ability to reason will high ịgazie gị na mmadụ na-akọrị nkọrị ị na-eche ihe ọ na-agwa gị since anyị pụtara ndị be anyị na-echeji uche ịgwa ya sọntị na ozugbo o nwere ike iche na ya nọ ịma na ihe ọ na-akaklet wụ dat leta ahụ iyi uzuru ka ọ na-eche n'ime obi ya na dis guy kwuru sọntịn about oke oke oh, o o kerie eke oke ya eke oke a ị ha na ihe onye ahụ na-echesa ebe ichere ihe ahụ nna gị na-akọ ebe ahụ ọ naghazi ihe ahụ ị na-akọ ọ naghị egezie ọ ka na-achọgorị ka ọ tọsasị ha tọsasị ya na ogwu ahụ i kwuru ekwu ka ọ na-atọsa n'ime obi anya anyị ehitigo the brain of our people anya spark go the brain imagine if we spark the brain then anyị emepego the road nyanwa nji wee so na anyị nọ na Genesis anyị nọ na the beginning of nsọ ala beginning of the journey now otu anyị batara beginning of the journey anyị emuvugo anyị spark go the brain and the nsọ ala will begin to penetrate the brain o penetrate the brain ihe a na implode implosion will happen if implosion happens you go back begin to listen to the videos again now you begin to eh, mgbọsọ ọbụla ị tetara ụra ị ga-ede vidio ahụ hụ understanding enweta ya sijeghị ya mgbe ị ga-emekwa update update update na your information because mind grows every day by day otu isi aka nka kuche gị aka nka otu isi eto kuche gị eto so ụmụ ibe gbasaanụ nsọ ala Igbo the only way Igbo land ga-adịkwa mma ọzọ ịpụ outside na-agba egwu openly na public without anything ọsọ ofu because m na-ekwu na-akpọ Amadioha na ya adị anyị na-akpọ Amadioha we have connected the frequency and vibration so onweghị onye ga-emebi ihe ọjọọ because Amadioha stands the same thing in my mind and stands the same thing in your mind so ihe ọjọọ na na-akpọ chukwu ị na-akpọ chukwu wụ dise minin chukwu nke ndị a na-akpọ chukwu nke ndị ụka ndị a na-akpọ chukwu nke ndị na-ete isi ala onweghị minin ọ chukwu nke ndị nsọ ala wụ that breath that energy that governs the air wind and the moisture amgesi agba n'oyibo dew ogoro this moisture a na-akpọ ya ukwu ukwu that is ihe a na-anyụpụta anyụpụta the concentration of your condense condense ya na-akpọ condense ya ndị ka spam ọwụ the energy this energy because ị gaghị afụ nke ahụ anya ị na-anaghị afụ ya anya ọ dị invisible because that air ahụ ị na-ebrit na energy juru ya n'ime ị gaghị afụ ya anya ọ datin ochukwu datin pụọ from you ị nwụọ ịkwụsị ha anya ume you die that is only thing keep ruga life that is why they talk about chukwu chukwu nothing more nothing else because you don see these things but they are physical 24 hours in you outside so ọ bụrụ na ị mara destin mmadụ ya ị na akpụ ya na be gị ana m akpọ ya na be m that means anyị amago ihe ji ndụ n'ọdị chukwu ji ndụ n'ọ chukwu ji ndụ mmadụ n'ọnya nwe ndụ niile every life he owns every life he is the owner of the life because onya nwe the energy you use to breathe every oxygen he owns so ọnwụ na ị na-akpọ ya na be gị na-akpọ ya na be m that means enemy goes away because onye mmadụ agaghị ịtụọ onwe gị mbọ ha atụ ya mmadụ so ebe ọ bụ na chukwu nwe ndụ a mwepụ ya that means the consequence of it ọ na the same person nwe that means agaghị m ana free all lack of information gburu people the same person nwe ụlọ iji ebe ahụ ezuo oshi ị gaghị ana free na because taking away life just unjustly that means ihe ọ nwere consequence ọ bụrụ the same person nwe the, life the same owner oles ma was a servant to chukwu mmadụ bịazi ime ihe ọjọọ you fight for chukwu that is because chukwu enwere his own body ọ mụ na gị na-abụ na anyị niile abụcha bọdị ya ọ bọdị o ji arụ ọrụ ọ mụ na gị na nya bọdị o so anyị gazie in defense of that chukwu this is where we act on behalf of chukwu ịghọtago so this is how things work otu a ka ihe si arụ ọrụ ọhụ jos place ịrụ e one man na cross gbasa aka ọ gbasara aka ọ gbasara aka ka o were na-arụ unu mba welu n'anya welu n'anya na-enye jeso akpọgburu n'obe welu konu n'obe ọ gbasara unu aka mba mba mba ọ dịpụta mgbagwụta mba mana otu anụ ha were ya ka old ka old skul ọwọkụrụ ọwọkụrụ old skul. old school or work or and they can never work so ihe anyị nọ na window 11 nsọala nsọala window 11 nsọala with backup information backup information backup content so ị na-agba mmadụ iwe nsọala dị proud dị proud ị na-eme ngala ị na-eme ngala nọ nke ahụ nke anyị nke ahụ nke ndị Igbo yes holy of holies america si god we trust ma ha nọ na irak na-atụ na-egbu egbu na-ata ata but in god we trust yes anyị bụ ndị nsọ ala ma ebi ebe egwupịa m anya chi anya anaghị efe ihe ọjọọ imere ihe ọjọọ bụ ebe a kwehụrụ ebo akpọpịa m gị anya si ebe a get out from here chukwu anyị anaghị achọ ihe ọjọọ yes because we go in defense onwere nwere body use our body so ihe ọbụla ọ gwara anyị mee from our mind ka anyị ga-eme that is how you place God first in your land ọ bụghị because of na enwere one man ga-abịa no is you that we defend because the land is being given to you so ka ihe na-echere mmadụ ka ọ bịa napụta gị narị who imaginary ifuru kesi wee ghọgbuo ụlọ ị nwere ụkwụ na aka na ability to reason na-eche ka somebody bịa nyere gị aka ọ ya ka abịa gwa kpọọ gị anyị mara ha na-akọ so ụmụ ibe ọ ga-adịrị ụnụ na mma ka anyị jee mee na ihe ọzọ biko ama m na anyị sị ka anyị nọba ahịa kachi foo ndị be anyị dịkwara dị to be kamasị bọọlụ dị tata na anyị na n'ime ihe ọzọ anyị ime anyị ka akwụkwọ nsọ ala anyị ọ karịkwara na ihe a chọrọ anyị na-agba mbọ ka anyị mesịa ya ihe a na-eme adịrị izi o mana ndị mmadụ na obe ha nọ n'ọnụ ghaichaa aka na abụ na awa ọchị tv anaghị ekwu nsọ ala nsọ ala nsọ ala ndị ama ha na mmadụ ji ọrụ n'aka nwanne ọrụ eji n'aka adịkpaghị ha izi ya akwụkwọ ọrụ ọrụ ya hmm. akwụkwọ ọrụ ọkwụkwọ ọrụ ndị ihe ahụ ihe akwụkwọ ha ka imbụ nwanne ihe a n'idikwere mental ability o n'idikwere mental ability nwanne ụkwa ọrụ mental ya na agbakwa mmadụ ara ahụ information overflow nwanne pụọ nko information of overflow pụọ pụọ nko mgbe a ide n'akwụkwọ ọ that is why ndị mmadụ kwuru nọnsensị bịa ebe nọ ma ya ezigbo ọra mmadụ kwuru nọnsensị bịa ebe ị nọ ọnọdụ gị nso ụra chara acha mapụ ya n'anya ọsị ndozi ọdịnala asị ya ụra ọnwụ mmụnwa ihe mmemme ya ka m na gị ha agaghị m asị ya dị ụra ezigbo ụra ka mma ma ya ya go and talk on Facebook about Igbo philosophy let people come and give life give life to dead soul ndebe na common sense ụnụ nwa mere ala igbo adịghị mma common sense bụ ọwụ ndị dị ka ndị a mere ala igbo adịghị mma a na-ekwu ka obodo ga-esi adị mma asịrị gbaka ute oke eke asị ya oke afọ asị ya oke nkwụ asị ya oke ori asị ya nwee mgbe ji ha asị ha mgbe ọbụla na-asị mgbe ọbụla asịrị ha na bịa mana ndị ahụ nọnsensị nwanne ndị ndozi ọdịnala did not break from any group we founded ndozi ọdịnala from root from root from igbo philosophy from igbo ideology we have never break from any group we have never do anything wrong on igbo ideology ya anyị na-ekwu maka onye ọbụla bụ onye igbo take nsoala go your house be your leader be your master don't come and serve us. if you want to be a disciple you are free to learn as a disciple after you go and have your own life but ịchọkwara ime nsọ ala na be gị you are welcome nwere onye ji gị aka we remain the same if you violate the protocol of ndozi ọdịnala we expel you even me if i violate the protocol i will expel that is why i try not to because iru dị mmadụ rọ mgbe ịtụ mbọ mana ndị tu ga na-akọ because onweghị mgbe ị ga-apụta n'ụwa na-eme ihe ọma ị ghara inwe ndị na-akọrọ tu no somebody must talk about you ihe ọma niile ị na-emegodi n'ụwa nwere ndị ọ bụ ihe ọjọọ to them they must see a reason to speak against you so you must stand strong firm you must be strong don't let ndị obere okwukwe deceive you jugodi ndị agha na-agwa gị okwu what have I learned from you if you deprive me this knowledge will you give me better than that will you replace this thing this guy is giving me no then why do you want me to lose this knowledge why jụọ onye ọbụla onye ọbụla gwara gị against ya question ana m apanye gị uche si ya ihe akọrọ m na kedu ebe ọ ga-ehepụ m o nwere ebe ọ ga-ehepụ m ndozi ọdịnala ji wee sị gị sị yes but me personally how can this help me nkwụsịzie ige ndozi ọdịnala ntị ma m kwụsị ifolo ha i will lose these informations will you give it to me no ị mara na onye ahụ abụrụ your friend ịghọtago ọwụ na anyị mee nsọ ala all these things will go away this thing is the reason why I be ebe a ihe anyị nọ ebe a na ka anyị cut off this kind nonsense because this kind nonsense is unstable mind that is why we say you must follow the protocol so that the protocol during time as long time goes on you will become used to that protocol then all this mmadụ bezie kọrọ gị nonsense ihe ọsọ wanyị gwa m about somebody I don't believe it ihe ọ sọrọ gị gwa m na mmadụ mere now i don't believe it because there is no reason for me believing it onwere uru ọbara m ifeanyị bụ onye ochi ifeanyị ezubụ ochi na ya dị before ama like ihe ifeanyị na-eme personally if i don't like what ifeanyị is doing i don't go to ifeanyị period ma asị m eziokwu i don want to know about ifeanyị because onwere uru ifeanyị bara m onwe uru ifeanyị bara m i focus on ifeanyị somebody come here and tell me nonsense about fine sir nwanne ị mara ebe ị sara arụ ga-achọ ịta gwara gị i don want to know anything until I until ike agwụ m ihe ife anyị na-eme ọnwụ na ike gwụrụ m na achọghịzi m ya I go achọkwana anyị dị imepe gwa gị I don have to come and tell you no is between me and my God is between me and Ifeanyi but ndị isi ojii we always talk nonsense all these things don happen in a western nation or in even in arab mmadụ ga-akpọ somebody na phone with credit isi ha imekwa ifeanyị ifeanyị ji wesị okeke ji wesị na ngwa ụdị ndụ ụdị ndụ iberibe ndị mmadụ na-ebi ndụ iberibe ka ihe na-ewestri your time na-akpọ mmadụ na phone agwa ya maka somebody why na ndị isi ojii na n'inja njawo nke wud onye mere gịnị ka nke ndị ndị a na-eri what are they eating why onye ahụ ị na-akpọ na fonu ọ sị gị na uche ezughị ezu ọnwụ na ihe ahụ ọ na-eso adịghị mma hapụ iso ya na simple ka ihe mmasị gị kwụsị iso mmadụ why should I tell you not to follow somebody why I don't have any reason I don't have any reason to mbọsọ ọbụla gidere ike gwụ gị pụta finish mmadụ jụọ oge iji anyị n'osi si adị na anaghị m ezu because of this this this that simple period ihe jekpọọ mmadụ na fon nwanne nwa ahụ akpọ m na fon gwa maba sọmbọdị m para gị aka nwere lọk nọhọ m nso fon aha ka mma nna ada gị fon ahụ amawa m ya n'ala nna gị amarie m ya n'ala ka anyị bie enu ndụ word of emulating let us live a life of whether weda ị na-eme ihe ọjọọ ma ị na-eme ihe ọma let us live a life of emulating somebody will copy you try to be like you and behave like you ka mmadụ ṅomie gị whether good or bad hmm. simple that is life no matter what so ụmụ ibe anyị gbagbụ ndị nsọ ala igbo ma ọ dị mma ma ọ dị njọ we are here and we will be here and we will still be here till next 100 million years nsọ ala will never go away from our hand again we will pass the information to our children to our children and anyị ga-agwa ha but ọbụla ị hapụrụ this information the land will be taken away from you life and direct any day you leave this nsọ ala this land will goes away to enemy again until you come back again here the land will be given to you if you live in soil again the land will go to enemy and enemy agwọ gị ezigbo ịba gị nyaha gbuo gị ezigbo ilu agwọsịa gị ịba then the land will <laughs> run back again to nsọ ala the land will be given to you after you go again agwọ gị ịba otu a ka ụwa si aga nwanne cycle isi cycle ọwụ ndị awụsa asị chikina nothing more nothing else so ụmụ ibe nke a bụzi ikpeazụ m ga-asị unu n'ozu onye ka anyị jee mee na ihe ọzọ biko ka ọ dịrị na mma echi anyị ga-apụtakwa echi echi anyị ga-apụta anyị ga-agbasara unu ozi ọma ntọala anyị kwesịrị na-eweta ozi ọma nsọala every day by day until nsọala stand in ala Igbo anyị kwesịrị ị na-eweta ozi nsọala every day by day na-emegwu conference na-eme ihe na-akpọ ya maka oyibo ha na hazi mmadụ na-ewetagasị nke esiri emezi ka ha na-akpọ di akpọ sef oyibo afara ahụ nwanne gatago so that nwanne anyị ga-adị agresive na destiny we have to be we have to be Ị ịmara ihe ị ga-ekwu awụ m onye nsọ na gị nke ọ na-ajụrụ gị ịmara ihe ọjị gịnị bụ nsọ anyị sị ịmara ihe wụ nsọ ịmara ihe wụ nsọ ọ si gị enye ama ihe nwụ nsọ yes ahụ onye nsọ ala ọ chọrọ ịma maka nsọ ala si ya gaa na Facebook Igbo Heriteji gaa na YouTube Igbo Heritage gụọ igbo Heriteji na YouTube